One, two, one, ezigbo oh, nwa banwe ụlọ ọgụ abịa mana o I say I tell you true No they cause the kata kata for yibo land No they make our people They run from their land Ima no they run my one day Ire cause ashi Because say I tell you true Because say I tell you true Igbo politicians Make una they do well Use public funds They work for the people It's in Obu Sabo, I dey fight your government. I know they fight you. no man from haiti yo oh. no dey call me blood oh. when you wan spill my blood abọbi biko be careful selu ndị ụfụ obi yo oh. si na ụwa bụ ogwu ogbudulu mmadụ nọ ga-anazụ ahịa ehi dị enu onye ma mmadụ na-ebu ya ahịa ehi dị ụwa si bụ onye nọ mmadụ so na eze gị iche nwoke nga jidelu m nga jidelu dekwa jidelu